hello guys welcome back to our channel guys how are you all doing i hope you guys are doing great yeah today we are making okra <laughs> i don't have much explanation on this uh, food we are making today yeah this food belongs to Ibo's. yeah if you are not Igbo maybe i don't know how to explain it you know to you so this is okwa breadfruit. So I'm gonna be making it now. I have, you know, I have soaked it overnight and the essence of soaking it overnight is to help it to soften, to be as if it's fresh. So I soaked it overnight and, uh, you know, I have washed it now and it's ready to, to cook. So this is my ungo This is my ungo This is ungo now. So <laughs> if you know this food, you know it. If you don't know it, please don't bother yourself, please. So I'm going to be introducing the rest of the things that I will be using uh, in making this okon. So I will go ahead now and sieve the ungo I will sieve the ingo inside it depending on how you like to cook your okwa. Me, I like to sieve, I, I like to add the ingo immediately I'm cooking it. So that is pretty much for now. I'm going to introduce the rest of the ingredients that I will be using to cook the okwa. Some people use okaun to cook this particular, um, this okwa but I prefer the traditional way of making it, ngo. So I'm using ingo now. I have sieved the ingo inside the okra and I'm going to cover it to let it cook. So guys, <laughs> I told you earlier, this is okra and it doesn't need much ingredients to make okra. Okra is a natural food you know, that has its own natural taste. I don't cook because some people cook differently. I cook my okwa without anything, only sweet corn. I use sweet corn. and meji sweet corn were na-agwọ ya agwọ were gwọọ ya go. so here, wụ ụkwa and only nidiri ka eme gịnị sọra ya so ụkwa this uh, sweet corn and ihe awụ ụgba ụgbaka nke awụ ose scotch bonnet ofu ịchọ ị ga-adụkwa more depending otu ishi like ya this one um, red oil mmanụ nri <laughs> so only these few ingredients ka m ga-eji gwụọ dị ụkwa guys i don't know if you are getting me some people ndị Anambra dị ka ha na uzu ha na-eshi jollof that is their own way i am from Imo State and anyị na-agwọ nke anyị Igbo anyị na-agwọ nke anyị ndị ndị Imo State na-agwọ na-agwọ wit ụkwa ụgba well some people nwere otu onye ọbụla like onye ọbụla na-eshi otu o si seriously this is how my mom taught me Mm-hmm. Bless her. <laughs> this is how my mom taught me, guys. Only few ingredients because okwa were a natural taste, yeah. Simple. So let's go and check our okwa now, How is doing. Let me check the okwa now. It's bubbling, it's cooking. So that is it. Guys, <laughs> check the okra look at it it's almost done so I'll go ahead now and sieve it some people like to drink it like this once it's done they will drink it like you know but me I will separate the water now and war the okra war you understand what I mean if you don't understand please pardon okay bear with us Guys, here, is, here are the okwa. I have separated the water from the okwa now. This is the okwa. You know? I will go ahead now and go layer. Hmm? So here is my scotch bonnet. I will now put my scotch bonnet in like this. So the next thing is to add uh, my oil, red oil. is the water. The water I separated from okwa. That is the mini okwa. Right? The mini okwa is here. So, <laughs> I will go ahead. My oba, oba will just go. You know, this oba, I brought it out from freezer. <laughs> from freezer. I went down in a freezer now. So, come to me, come here, guys. <laughs> Eh. so they will want a ml to go. So I will go. <laughs> I will go ahead and put my sweet corn. Sweet corn. No maggi in this food though. This okwa. Ade etige maggi. <laughs> But some people they ji maggi. You know, oti shicho. Mm -hmm. So I will only put salt. Only salt, guys. I will now mix the oma and the sweet corn together, guys. And the red oil. No say. So, ukwa. A na-eji a na-eji maggi were esi ya. O dipendịrị otu ndị be unu e, e, si esi ụkwa. ndebe anyị ndị ọlụ anaghị eji e, magị <laughs> ndị ọlụ anaghị eji magị agwa ụkwa enwekwara ndị ọlụ na-eji magị agwa ụkwa shia but this is how my mom taught me hmm. you see this sweet corn this ụka and the one hmm. if ụgba is big now ị na-eri ihe a ee eh, ọ na-atọ so <laughs> if you like you can remove some you know for garnishing but i'm gonna mix everything guys now now go ahead and put my okra guys i will remove some for mmiri ma cut now this one a ga na-etikwe na mmiri ya ma achọkwa iri again mhm. this one for mmiri you know so i will start mixing ka m na-agwọ dị ụkwa now ka m na-agwọ ya ọgwụgwọ ka anyị na-akpọ ya ịgwọ ụkwa ọgwụgwọ ụkwa agwọrọ agwọ ahịa anyị na-akpọ ya ụkwa agwọrọ agwọ so dị ụkwa eghele na agwọchiana m ya ngwa ka ọnụ ma nnu ọ dịkwa ya you grammar test ndị ma anya ihe a m na-eshi hmm? ha ga-aghọta ihe m na-eshi mana ị na-amaghị anya ya lere na n'anya ịnụ oke otu a ka esi ekiri ya iwere nke mkpụrụ ya ga-etinyetụ na ihe a ihe ị ga-eji aṅụ mmiri den ikunye mmiri ụkwa ka ị hụrụ ya ọ karọrọ arụ istik ka ị hụrụ ya mmiri ụkwa ọ karọrọ arọ maka na ana m esi ụkwa ma oghee nnọọ oghee nnọọ ka otu ahụ esi esi ya n'ụlọ mhm. ọ ga-eghecha nnọọ gị na-eri ya ọ dị ka ị nọ n'ụlọ ka ị lara naija kwa ịghọtago aha ihe awụ mmiri ụkwa kịta den ihe awụkwa na ụkwa n'onwe ya otu a ka esi anyị si eri ya taa ka anyị si asa avụ ya ka ị hụrụ ya so anyị ga-aga n'ihu itest ya this is our ụkwa now ihe awa ụkwa so taa ka anyị na-esi eri ya ikuri ya hmm? ikuri ya hmm. ga-ebute mmiri ya hmm? Hey! fim ya na ọ dị tik n'ala dị mmiri ka dị tik fim ya otu mkpụrụ ụkwa n'ime ya fim ya amaka oh my god this is so good ga-ewerekwa ọzọ ga-ekuru weta ụka na ihe iji ganishikwa n'akụkụ ya Guys, this is so good. Hmm? So yummy. ma ị na-amakwa anya ihe anyị siri ewela iwe ọ hmm? wee edimeri ndebe anyị ndị ọbụla nwere edemede nke ha ọ ihe mekwanụ m ji na-asụ igbo ihe awa ụkwa ihe m ji ka m na-asụrụ igbo ndị igbo ji ihe dị ka ọjị ọjị anaghị anụ bekee so nkwa a asị m ka m sụọra igbo taa ịghọtago ma ị na-aghọtaghị ihe anyị mere lere n'anya ihe niile anyị mere lere ya n'anya hmm? na ọwụ ezigbo nri ka esiri ihe a ọwụ protein ọ dị nnọọ ka nga ga-isiri beans gwọọ ya gwọọ hmm? so thank you all i love you guys okay stay blessed always ịchọkwa ụkwa ịchọ ịchọ ya dere m meseji na ihe na na kọment sekshọn na ị chọrọ ya na aga m abọndụlụ gị ụkwụ anyị siri nnọọ sie ya otu a ama abọndụlụ gị ya si ndịara gị ebe na ebe ọbụla ị nọ ịghọtago ọnwa nwanne unu nwanyị i love you all bye